ụmụ ngwanụ ụmụ nwoke si m ọ m ozi asụ na-ekwuzila asụ na-eme nọ na bed ka unu hapụ na-ekwu okwu eh, like eh, when a man is touching you stop shouting in English language ha ezikwa m plus nke mma mmekọtazi ya buru bịa n'abalị a ka m tụọ gị bọmbụ nwoke na-emetụ gị aka nwoke na-ebe gị okwu ngwa ka anyị wọchịa ya gị na-asị hi baby this is good oh baby oh Oh, baby, Ada, give it to me. Hi, that's our day, ma. The best way to shout is not ask more people. And uh, when we are discussing about that, I find that that is, is, is good. One of, uh, maybe two of our brothers, Mbora, has him, yes. And Muna have at least her. The other brother, we call him. Oh, you call him. I check out that watch, yeah, you can't go. Now you're not turning on with a way nwaanyị na-eji asị ya hei dadi rabazie m hei dadi sị ka anyị mekwe nke azụ ahụ o oh, dadi mebere nke ahụ ị na-eme ịma nke azụ aha na-atọka hei dadi biko chinazụ chinazụ nyebe m ya ei dadi ife aga na-atọka hei dadi amụghị amụghị nke chukwu kere ya ee eh. hei dadi na-ara m dadi rasibe m ike rasibe m ike ei dadi o dadi jisie ike jisie ike ei dadi ewepụkwara ewepụkwara ewepụkwara ei dadi anọkwala ei dadi o oh, dadi o oh, dadi o eh, dadi na-emezi m ya ọfụma ọfụma ị na-emezi ime ya ọfụma dadi dadi ugbogbo m ya dadi ugbogbo m ya dadi na-ara m raba m raba m raba m raba m hei dadi kpagharịa m ya ka ofe dadi kpagharịa m ya ka ofe hei dadi igbuola m o hei dadi ekwuru m ekwu na ị ga-egbukwe m wonde hei dadi ị ga-arakata m raba m raba m raba raba m ị ga-arakata m rakata m ikpu masịzi na agaghị arakwa gị egen akwa gị dadi ife ọbụla sọrọ dị were m mee dadi ga-egbukwe m dadi ala ọvụka m gị aga m eburu gị enwe m dadi promise m na enwekwe nwaanyị ọbụla gakpara igbu gị egen hei dadi dadi ka ịzụta tom kisu tom dadi mutomara mutomara mubamia mubamia mubamia dadi miaya mia miseyike miseyike hey dadi igbu ọmụ dadi Daddy ọmụ dadi ọ Daddy ka m ga-emere gị dadi biko no arapụkwa egwu anọkwa m life <laughs> na-ekwu na dete dị mmanụ okwu igbo dete na dị mmanụ okwu igbo adịrị <laughs> na mfe blizasti chọm ịkọpụrụ ekọpụ kụna aka kụrụ m aka kụrụ m aka na akụrụ m aka na akụrụ m aka na-echarị m lọv na-achọghịrị m lọv so ya biko so ihe ha na-akọwara iwu ka ị hapụ ị na-etizi mkpu n'okwu inglish na ha like ya ha si na ha like ya and ka ị hapụ ị na-eme pretend all this ị na-enye eme pretend asị ọ dịghị mma keep sharing keep sharing keep sharing keep sharing that one girl share so na ọ kwesịrị ịwụ ịnọrọ like this ịnọtụ nọtụ nọtụ gị gbaa treasure yiri sọsọ pant pụta eh? gị bịa chetara ya dadi dadi nke azụ ahụ imebekwele ya akwa emi promise m na ị ga-eme ya n'abalị a dadi promise m na ị ga-eme nke azụ ahụ n'abalị a dadi biko zienụ dadi ama m n'ike gwụrụ ngwa ka m ga sitere gị n'ike irie oh dadi biko zienu dadi ọ bịagwa gị sị ga anyị ga-eme ya ọkwa igbo na-atọ ụtọ ọkwa igbo na-atọ ụtọ na ihe gbasara ibu ị nwere ọkwa igbo na-echu nwoke aha sọsọ the man na sọsọ dadi ha na-akpọ ya hey dadi rabazienụ m dadi akwela ka ikpu m si wee dị wet dadi aga m na-agbara gị mmiri o dadi aga m na-agbara gị mmiri hey dadi biko zienụ dadi gbuwe gwuwe ya egwuwe gwuwe ya ogwuwe o gwuwe ya egwuwe egwuwe gị sa dadi sowe ya esowe hey dadi dadi na-eso ihe a dadi ọ na-eru m na bren dadi rasie m ike rasibe m ike rasibe m ike dadi biko emekwere m ebere dadi emekwere m ikpu m ebere dadi ụta m si gbasa ụkwụ m anyị ya hel dadi mgbe ji m aka m abụọ ojije ya dadi biko hapụ dadi biko mba mesie ya ike mesie ya ike dadi bi ka nyokola nyokola dadi nyebe mi ya nyebe mi ya mekwele mebere ebere mebere nyawa rajasia na rajasia sowa mi yesowe sowa mi yesowe he dadi biko zieno dadi biko zieno dadi biko dadi anyokola dadi ebere mi ha dadi ebere mi ha ebere mi ha he dadi igbara mmanwụ dadi igbara m okwe ma ga na-eti ma ga na-agba ihe ga na-eme ihe ga na some ladies asị ihe a na-eme wa na-ebe ha okwe ha nọrọ dị na-esi hada hada ọ gịnị ka ọ na hadara ihe i need to talk to him because ụmụ so many men na-akọwa because ha kpọkọkwa m kọl emekwele m kọlụ ha na-agba m ha na alaike ụmụ nwaanyị ụmụ nwaanyị gee nụ ntị de secret ụmụ nwoke na alaike ụmụ nwaanyị ndị na-etu ha ndị na-agụrụ ha egwu a na-agụ ha ka anyị imajiri gụ na oge na wọchị ihe awọchị you be feeling na ụmụ nwoke na-alaiki ụmụ nwaanyị na-agụrụ ojú egwu a ihe awụ egwu bed gị gwa ya si ada jibika anyụkwala and ọhụrụ anyị nwoke ị chọrọ ịnyụ gị wepụga so mgbe ahụ ị kara imajin ị na-etu ihe a gị bịa were aka gị jide ụkwụ gị abụọ laidisi gbasa ya gbasa gị na-etu ya gị na-etu ya ha na-agbaghị odogwu m wite olu obiọma ọgwa gị hard voice odogwu ka ịwụ ha yi nwoke obiọma dadoti na-echenye m ihe na-agba mara ọ na-agba mara onwe onye dịka gị dadị biko ị chọrọ ịnye wepụta ya chọọ m ka ịnyọ iwepụta ya ka m tụgharịa azụ ka ịnyezie m nke azụ ahụ ịma nke azụ ahụ na-atọka atọ ka amalaka otu ị na-esi eme m ya dadị biko zienụ dadị biko na-enye m ya dadị jije n'aka n'isi dadị daddy phone me for daddy kiss him he will turn on say daddy kiss him kiss him Oh, na me gị ewe pụkọrọ ọnụ gị na me gị oh, na me gị na me gị so many men like in Ghana. Me, me. amị hai ha na-amị ọnụ ha na-amị ọnụ hey baby daddy kiss tum kiss tum o oh, kiss oge kiss oge daddy biko biko biko daddy what plan? What plan? daddy ngwa metụ mara m daddy me mara m hey daddy daddy na me call your ọfụma o oh. hey daddy igbuole m igbuole m igbujachara buja egbujasi ihe n'aka mkpa nwoke na-anaghị gị na-etu ya si adaaji gbowo m ya gbowo m ihe a daaji gbowo m ya daaji emekwara ibu m ebere daaji emekwara now <laughs> biko <laughs>